AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nke kraịst ka anyị ji obi ụtọ na-anabata anyị n'ihe omume nke taa unu abịala gị onye ọma na-ege ntị nwa chineke tere mmanụ ama m na chineke na-elekọta gị na ezinụlọ gị ama m na ịhụnanya ya ga-abara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen unu abịala echi echi gara aga anyị nọ na-ekwu n'ihe gbasara nụ oyi nke na-aba na mkpọfuru na-enye mụ na gị nsogbu na-eme ka anyị ghara iku ikuku nke dị mma na-eme ka arụ anyị ghara ịdị mma anyị makwa na anyị kwuru ihe gbasara nụ ka anyị gbalịa na-eri ihe dị mma ma ọ bịa na akwụkwọ nri na oroma ka anyị gbalịa na-erikwa nọt ihe ndị a ga na-enyere arụ anyị mma n'ụbọchị nke taa anyị chọrọ ileba anya na ihe anyị ga-eme n'ime onwe anyị ka ọ bụrụ na ọrịa abịaghị na ndụ anyị maọbụ n'ime ezinụlọ anyị ọrịa na-abịakarị na ụmụaka maọbụ ndị okenye imuniti ha ka dị obere ọrụ na ụmụaka imuniti ha na-etolite etolite mana ọ bịana na n'okenye imuniti ha ọ na-alọda alọda anyị ga-agbalịsi ike na-enye ụmụaka anyị mkpụrụ osisi na-enye ha akwụkwọ nri na egbalịkwa ka ha na-eri whole grains ma nuts iri ndị awụ ihe dị mma ga na-enye aka ka immunity ha dị mma anyị ga-amakwasị na na-emegasị arụ anyị site onye na-emegasị arụ ya ajịrịja na-agba onye ahụ onye ahụ ga-aghọtasị na arụ ike bụ ihe ọ na-achọ site mgbe ị na-emegasị arụ ị na-eku ikuku nke dị mma anyị makwasị na ibi n'ebe dị mma bụ ihe kachasị mkpa ka anyị mara na onye na-ehi ụra ọ dịkwa mma ka anyị na-ehi ụra ka anyị na-ezu ike ọ bụghị mgbe ọbụla holim holim holim n'ụtụtụ ịnọ na ịchọwa ihe a ga-eri n'uchichi n'ehihie mgbe ọbụla ịnọsi na-eme holim holim ka anyị gbalịa na-enye onwe anyị ezumike chineke ga-enyere anyị aka ka m anyị na ihe dị mkpa anyị ga-eme ka ọrịa ghara ịbịa n'ime ezinụlọ anyị bụ anyị ga-agbalị na akụ aka anyị anyị ga na-akụ aka kwamgbe kwamgbe site na ọrịa ndị a na-aba n'ime arụ anyị ma mgbe aka anyị dị amụma anyị ewere ya tii n'anya anyị ma ọ bụ tii n'ime anyị na ntị nke ọ dị ọ ga-abakwa n'ime arụ anyị tupu anyị amara anyị ebidokwa wụkwara ka anyị gbalịa na-akụ aka anyị mgbe ọbụla anyị metụrụ aka ebe na-adịghị mma ma ọ bụ ndị oyibo ga-asị ka ijije yọ hand sanitizer ọ bụrụ na ị nweghị hand sanitizer gbalịa mee ọ bụ onye ọrụ ubi ka ịbụ ọ bụ onye na-arụ ọrụ bekee ka ịbụ nwere ncha ka ọ dịrịgodo obere ị ga-eji na akwụ aka gị ịga n'ebe a na-akpọ restrum ị were ya kwọzie aka gị kwọọ ya ọfụma chekwutakwa na aka bụ mgbe anyị na-agụ the happy birthday song ọ bụghị ịba ebe ahụ iti ya ncha ime ya kpakwakwa ịgbapụ ọ bụ otu ahụ ị ga-eti ya ncha were obi ru umeala kwụọ aka gị bi site na chineke na onwe ya na-ezi anyị ka anyị na-enye ihe niile oge ọ dịghị mma ka anyị na-emeghe dịka ndị na-agbapụ agbapụ ka anyị na-emeghe tinye oche anyị n'ime ya tinye obi anyị n'ime ya mara sị na chineke nke bi n'eluigwe ga-enyere anyị aka anyị akwụgosi nri anyị ga na-eri ga-adị ọ ga-adị ezigbo mma na akwụkwọ nri yara oroma anyị ga-ezu ike anyị ga-akwọ aka anyị kwọma aka anyị ka ọ bụrụ sị na mgbe aka na-aga n'imi ma ọ bụ n'ọnụ ma ọ bụ n'anya anyị ọwa aka dị ọcha ma na-arịọ ka anyị gbalịa ụmụaka anyị ka ha na-ejije obere akwa a na-akpọ handkerchief ka ha ga na ekwosi ma ọ imi ha ma ọ bụ anya ha ka anyị gbalịa ụmụ anyị ihe ndị a ọ ga na-enyere ha aka ịkụ aka dị ezigbo mkpa ọ bụrụ onye na-achọghị ọrịa nke na-enye nsogbu na mkpọfụrụ anyị gbalịa akwa mara sị na onye na-eku ume na-adịghị mma anyị ekwugo ya echi gara aga onye bi na ebe faktrị maọbụ mekanik wọkshọp ebe a na-arụ ụgbọala ị ga aghọta sị na ụgbọ mmadụ ndị a ga na-eku ume na-adịghị mma n'ime arụ ha ume ha ga na-eku abụghị ume nke dị mma na-arụ site na the fumes nga na-apụta abụghị ihe dị mma n'ime arụ anyị ọ ga na-adameji the lungs ọ ga na-enye lungs anyị nsogbu ma na-arịọ ka anyị gbalịa zee na ịṅụ siga ka anyị gbalịa zee n'ikwu ịṅụ guf ka anyị gbalịa zee n'ịṅụ ha ọbụla nke na-aṅụ aṅụ na-emebishi ime arụ lọngs anyị ka anyị gbalịa zere ya na ụzọ niile anyị nwere ike ize ya ma ọ bụ ndị na-aṅụ mmanya ka anyị gbalịa zere mmanya ọkụ ọ dịghị mma n'ime arụ anyị site na chineke onye bi n'elu igwe nkere arụ mụ na gị o kere ya site n'ọba ụlọ nsọ ya ị gaghị achọ ka chineke bịa nọ n'ebe mmanya ma gofu bụ ihe na-adịghị mma na-emebisiela ime arụ gị ọ gaghị adị mma nwa chineke na-ege ntị zere ihe ọjọọ a ka anyị gbalịa na-enwe ezumike mara na mgbe ị tetara n'ụtụtụ mee ihe one na one nke ị kwesịrị ime ị gagharịtụ ọ bụrụ na ị na-arụ ọrụ bekee n'ime ọrụ gị ebe ahụ ị nọ litetụ ọtọ gagharịtụ mee ka aka gị na ụkwụ gị ma ọbụla ihe ị ga-eme na nkeji labụ maọbụ nkeji atọ megasị ahụ gị n'ebe ahụ ị nọ lite ọtọ gị wepụ aka gị mepụ aka gị strechi ụkwụ gị strechi aka gị ị ga-ahụ si na chineke nke bilili ga-enye gị ahụ nke dị mma ihe ndị a ga-enyere anyị aka ka anyị ghara ịnọ n'ime ọrịa a na-ekwu okwu ya ka anyị wee dịrị ike site na onye nwerenụ imun sistem nke dị ike ọrịa ọbụla ga-agbara ya ọsọ obere obere ka anyị nwere ike ị na-ata ihe a na-akpọ galik anyị nwere ike na-ata ya ọ nọ na onions family anyị nwere ike na-atatụ galik ma ọ bụ ugbolo abụ ma otu ma mara na onye na-esi nri kwesịrị itinye galik n'iri ihe ọ bụla ọ na-esi ka nri ahụ wee dị mma ma etikwa ya n'ime nri ị nwere ike iwere nwa obere tatụ n'ọnụ gị ka ọ nwere ike na-enyere arụ anyị aka na-enwe ike na-ewepụkwa oyi a nke na-enye anyị nsogbu unu emeela onye ọma na-eke ntị mara na okwu a nke anyị wetara bụ okwu nke sitere n'olu dr richard yokel onye bụ onye ọkachamara na-arụ ike ọ ya wetara okwu a nke anyị na-ekwu n'ụbọchị taa ma na-arịọ gị onye ọma na-ege ntị ka anyị gbalịa nye ụmụaka anyị nri nke dị nutrishus nke ndị oyibo ga-asị ọ dị nutritious iri nke dị mma na akwụkwọ nri na oroma ihe anyị ma ndị mma ma ndị oke mmadụ anyị anyị mana imuniti ha ga na alọda ọ ga na-adrọpụ ka anyị gbalịakwanye ha ihe dị mma nke ga-eme ka arụ onye okenye ma ọ bụ onye ntorobịa na ụmụaka wee dị ike mara na chineke kere anyị n'oyiyi ya o kere arụ anyị n'ụzọ nke o kwesịrị ka anyị gbalịa na-eri ihe dị mma ka anyị gbalịa na-eme ihe dị mma mara sị na onye mere ihe ọma ga-anata ụgwọ ọlịa n'aha jizọs amen ezi onye ọma na-ege ntị kọrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ọ bụrụ na ị nwere ajụjụ maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya chọrọ ka anyị leba anya mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot com mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo tupu anyị na-anụ ozioma nke onye okenye gị wetara anyị n'ụbọchị taa ka anyị nụ abụ ka o wee wulie mmụọ anyị Chukwu emezuworo m ihe dị mma o mere ọ dị onye na chi m ncheta ihe ọma mere metiwe ha dịdị ya ịmara ihe ahụ o mere nji na-ekele ya ịmara ihe ahụ o mere nji ya mma ncheta ihe ọma mere ebube ọ dị m ebube n'anya ncheta ihe ọmụ mere m Seventh Adventist Church Choir ụmụọcha unu emeela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa onye ọma na-eke ntị n'ọnụ nwayọ mgbe nwa Chineke onye e tere mmanụ ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche dịka m nọkwado iru akpọfụm aha m sịla mbụ abụ m evangelist isi chikwe isiokwu m chọrọ ka anyị leba anya n'oge ehihie a ihe karịrị m ime ọ dị ihe karịrị m ime ka anyị mechie anya onye nwe anyị imeela n'ihi na ikwere ndụ anyị ya fọdụrụ ụbọchị nke taa ihe odudo ọma la nchekwa ọma nkiri ichekwala anyị ọtụtụ oge ndị gara aga anyị nwekwara olileanya n'ebe ị nọ n'oge ndị na-adịla ihe ịga idu anyị nke ọma ya mere ga ọkwala ihe nọnyere anyị gwefere anyị nrịrịa gwefere anyị nsogbu gwefere anyị okpuru ụka gwefere anyị ọnwụ kwee ka ihe gara anyị ka ọma ka anyị gaji ịtụle okwu n'oge oge awa a kwuo n'ime ụmụ ka anyị wee nụ n'aha jizọs kraịst mbụ onye nwe anyị amen dịka m si na anyị gaji leba anyị n'oge awa mbụ ọ ihe m ime ha mgbe okwu chineke ha mgbe okwu chineke onye nwe anyị ma lefu anya hụ ọnọdụ mmadụ n'elu ụwa ha ọnọdụ ụmụ ya ndị o kelere ya na ọnọdụ anyị chọtụrụ onwe anyị n'ime ụwa na otu anyị ga-ejide ebi ndụ ole ụdị ndị iche iche na-eme dị ka chineke anyị ma ọ bụla ọdịkwa anyị ya onye nwe anyị abịa ihe ebe ewute ya jụọ ama ka o kerekesị ọ dịghị karịrị ya ime abụrụ anyị akpara akọla uche anyị gaala jeremai isi iri atọ na abụọ amaokwu nke iri abụọ na asaa ebe ahụ na-ekwusị ọ bụ mụ nwee anụ arụ niile mbụ mmadụ ọ dịghị karịrị m ime ọ dịghị ihe nkarị chineke anya dịghị ihe rere ahịrị omume n'ebe mmadụ nọ ha ekele apụghị mee ebe chineke nọ ọ pụrụ ime mmadụ nwere ike lelee ọnọdụ ka ụwa n'anya ele ọnọdụ ya anya lelee ụwa ya sịla ike agwụla na ụwa ya agwụla na mkpa ya lie mkpa egbuola na dịkwa olileanya ya nwere ma ebe chineke nọ nye onye ntụkwasịra ya obi olileanya ndere bụla mgbe ụmụ Izrel ihe eh, obodo Ijipt fụta ọnọdụ omebe chi ike ma agbajewo ọ lajewo ala Kenan ya dịka enweela ha ọ gbachila okporo ụzọ onye nwe anyị agwa moses ma ọ gwa ụmụ israel ma atụla wee egwu ma eguzo ole ebe a hụọ nzọpụta jehova nke ahụ ege ihe na akwụkwọ ọpụpụ ọpụpụ isi iri na anọ amaokwu nke iri na atọ na nke iri na anọ moses agwa ụmụ israel ma eguzo ebe a hụ nzọpụta jehova na ndị ijipt ka ahụrụ taa agaghị hụ ọdọ ma dị agwa ụmụnne m na ụmụnna ndị enyi m ụkwụla ibe ndị memba ka anyị ghara anyị hafe ịtụ ụjọ hafe ịtụ egwu ha kpọrọ ụjọ nje emebi ihe ha kpọrọ ụjọ nje alaghị n'imi ha kpọrọ ụjọ nje eme mmadụ ahịrị inweta ha kwesịrị inweta onye nwe anyị ndị ịgba anyị ume si n'aka ori ya moses si ma anyị atụla ụjọ ma anyị guzola ebe a hụ nzọpụta jehova ọ bụ okwu agbamume a gwara ụmụ izrel kemgbe ochie na-adịkwa egwu anyị taa si ma anyị atụla ụjọ ọnọdụ ọbụla anyị chọtara onwe anyị na ihe isi ike ka ụwa na n'agbanyeghị eletrikal engine nọ adịghị ịkwụ ụgwọ ahụghị ọrụ ahụghị ego ịhụghị gị jiri jụọ afọ ara ara ahụ onye nwaanyị na-egba anyị mesị ma anyị atụla ụjọ aramahụ ndị a anyị ndị ịhụ nsogbu ndị alile niile ndakwasịrị anyị mmekpa ahụ ndị alile niile ndị ịga gabiela ụwa lee ndị ịhụcha o si agwa anyị okwu asị ọ dịghị nkarịrị ime ọ dịghị nkarịrị chineke anyị ime ọ kpọrọ na uche anyị gaala Matiu isi iri na nna amaokwu nke iri abụọ na asatọ lọwa ala ebe ahụ na-asị onye nwaanyị sị ma anyị bịakwute ya anyị niile ndị evuru ivu dị anụ ndị na-adọgbu onwe ọlụ ọlụ lee nga ime ivu ndị a dịrị anyị mfe onye ọbụla dịka ihe anyị dị iche iche ọkụ otu mkpa anyị nnọ ọrịa mgbe ivu ndị anụ enweghị ego mgbe ivu ndị anụ adịghị iriju afọ mgbe ivu ndị anụ adịghị ịlụ di mgbe ivu ndị anụ anyị nwetaghị adịmishọn mgbe ivu ndị anụ ha bụla mbụ ha chọrọ imeli ime onwe gị na-emetabeghị ya ọ bụ ivu ndị anụ ọ bụ onye nwaanyị sị ma anyị nwere mkpa ndị a ivu ndị a bịakwute lee gị ime ivu ndị a dị mfe ma anyị ụmụnne m nwoke ụmụnne m nwaanyị arị ọnọdụ ọbụla chọtara onwe gị gị vụrụ obi na gha agwụla na ọnọdụ gha agwụla na onweghị mmeta ebe onye nwe anyị nọ ọrịa kpọ akọla uche anyị na-akpọgharị anyị sị ma anyị mbịa vụrụ ibu ndị a niile ndakwasịrị anyị bịakwute na ibu ndị a ga-edịrị ya mfe adịghị onye ọdọ nwere ike ime ibu ndị a dịrị anyị mfe ma ọ bụ naanị onye nwe anyị ebumnobi onye nwe anyị nkere anyị ebe anyị nọ mgbe ebumnobi ọma dịka ọ kpọrọ akọluchi anyị gara akwụkwọ jeremaya isi iri abụọ na iteghete amaokwu nke iri na nna ya ya onwe ya mara echiche ya ndị iche banyere anyị n'ọ bụ ihe nsilo obi chineke fụta echiche udo echiche ọganiru ime che ụbọchị ndị niile ndị mma n'oge ndị na ihe isi ike ndị nwa chineke adịm ịgba unu ume n'oge awa ka anyị tụkwasị chineke anyị obi lọgụ inyere anyị aka lọgụ iburu anyị mkpa lọgụ ịnapụta anyị anyị esi ndị amịkpa aka ụwa na ji amala ọnya nke onye iro anyị esila ọnọdụ ka ụwa na ji eme ha na-ekwesịghị ime n'ihi na oge ndị ochie ndị niile mfekwara chineke anyị n'oge ochie ọ dịfọrọwo mfe pita na jọn agabiga fọt aramahụ ndị iche iche dịka anyị hụrụ akwụkwọ ọlụ ndị ozi isi ise amaokwu nke iri abụọ na iteghete mgbe a nọkwara aramahụ mgbe a nsogbu ka ụwa wa asịla aghaghị ikwenye chineke karịa mmadụ ka anyị tụkwasị chineke anyị obi vụrụ mkpa ndị a niile vụrụ aramahụ ndị a niile vụrụ nsogbu ndị a niile bịakwuta chineke anyị ị nọ n'ọrịa ịgbakebeghị gị okwukwe gị na-ada mba si na ọrịa ke na mamụta ọ ga-enụ tụkwasị chineke anyị obi ara ihe nkarịrị ya ime ị nọ na-amụtabeghị nwa tụkwasị chineke anyị obi ọra ihe nkarịrị ya ime ị nọ na-alụbeghị di tụkwasị chineke anyị obi ọra ihe nkarịrị ya ime ị nọ na-enweghị ego tụkwasị chineke anyị obi ọra ihe nkarịrị ime n'eziokwu adịghị ogbe ọrụ anyị ga-enweta enyemaka n'oge oge david david enwefe aramahụ david enwefe mkpa david enwefe nsogbu dịka mmadụ ọ bụ ya plechaa anya gburugburu lee elu ala ya ekwu okwu n'akwụkwọ abụ isi otu na iri abụọ na nna sara ahịrị nke mbụ ya sị ya nga igwele anya ya abụọ lewe ugwu niile la adịghị obe ọdụ enyemaka ya nga ihe abịa ma ọ bụ obe onye nwaanyị onye nkele igwele ụwa nọ onye nwa adị m ịrịọ awa ugwu ka anyị nọchiri gị ụzọ ugwu ọrịa ugwu nsogbu ugwu aramahụ ugwu mmekpa ahụ ha ọbara mbụ ugwu ka ị nọchiri ụzọ onye nwe anyị nsị ma ngwa oge awa ivu igwu ndị a nga ishila ebe nọ wezuga onwe ya n'aha jizọs amen naanị ka anyị nwee okwukwe nwee ntụkwasị obi obe onye nwe anyị nọ dịka ọ gwara anyị sị anyị ga-ịchọ ya chọọ ya chọsie ya ike mgbe anyị ji obi anyị niile achọ ya ọ bụrụ anyị achọọ chineke anyị n'ezi obi kpere ekpere k'asara ya onye nwaanyị adịghị nra ya hụrụ omume nwa chineke adala mba ebe ọzọ ka ụwa dị ime emi adịghị onye ọdụ enyemaka ga ihere aka ya bịa ruo anyị ruo ala ma ọ bụ ebe onye nwaanyị nnọọ mmadụ ka ụwa nwere ike gharịpụ ekwensu nga ka gharịpụ ekwensu nga ka gha onyinye ka ekwensu mbụ gweta isi bụ egwere isi chineke anyị mgbe onye ji nye ezi onyinye ọ bụ osi kwuo okwu adịghị onye onyinye ndị ahụ nkọrọ ma ọ rịọ na ya ga inye ya ya mere nwanne m ụmụnna m ndị agbata obi ndị nkwere ekwe ibe m ka anyị nọchiara chineke anyị ike n'agbanyeghị otu ifufe ka ụwa na jide efe site aka ndị ndị chi obodo adịghị ogbe ọrụ enyemaka anyị ga ihe abịa n'oge ndị na ma ọ bụla ebe onye nwaanyị nọ ebe ọ bụla ndị ole ile mekwara eme n'oge ndị gara aga ka chineke ekwefu anyị anwụọ n'oge gị na-akpọ ọnọdụ na n'otu onye nwaanyị gake nafụta anya n'agha jizọs amen ka anyị nọchie ike tụkwasị chineke anyị obi mara na adịghị ihe ya ime ọ pụrụ ịza anyị na mgbe oge ndụrụ ihe ọsọ eburu obi ime anyị eme mma n'oge ndị a ma ọ bụrụ sị anyị enwe ike tụkwasị ya obi ya mere ụmụnne m na ụmụnna m ndị mkpere ekpe ebe ọbụla anyị chọtụrụ onwe anyị ọnọdụ ọbụla chọtụrụ onwe gị olileanya gị ike okwukwe gị ike ebe onye nwe nọ na oge na-adịghị anya na mkpa ndị a na ibu ndị a na nsogbu ndị a na ọrịa ndị a ndakwasịrị ike na ịga na ebe ndị dị iche iche egheghị ịgwọ dị ịgwụtafụ ma ebe ọ onye nwaanyị chetara ndị ochie nwaanyị oruru a ọbara ngwa ngwa ọkọtara kraịst ọnọdụ ya mgbanwere nwoke nọ 38 years la ọnụ mmiri besida ọnọdụ ya mgbanwere ndị ozi ndị ọdọ ndị ekpenta mbịakwutere jizọs ọnọdụ mgbanwere owu anyị taa ọnọdụ ọbịa anyị chetara onwe anyị ọnọdụ anyị gaji ịgbanwe site okwukwe nke anyị nwere ebe anyị nọ ọ ga dịrị anyị la mma n'aha jizọs kraịst mbụ onye nwe anyị amen amen ezi nwa chineke na-ege ntị n'ige oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo anyị ji ohere ọma na-ekele onye okenye si isi chikwe onye nyere anyị ozi ọma nke pụrụ iche anyị na-arịọ ka Chineke nọnyere gị ka mara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen mara na ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com ma ọ bụ awrnigeria at yahoo dot com ka udo na ngọzi Chineke dakwasị ma nọnyere mmadụ niile n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo